Igbo nwere Igbo nwere ngagbasị, Igbo na-achọ aja ego na-achọ aja Igbo na obodo Igbo na ahịhịa ụmụ Igbo niile olu m nke onye chiri n'ụwa ya zeluo ekene ekene ndị Igbo jiri biri oh, ha na-enwe obodo enwe ha ụzọ chukwu nna m emoni ife nna chọrọ ebe ọ ga-abalụ m obodo kpọrọ nkụ na ndị igbo banye okwuome ịnụkwa mere ka nwanne sachukwu emeka ọdụm egwu ojukwu olumeke mba onini gbara ya ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu ọha ma dike ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme

amamihe ndị Igbo nwere ya ọ na-agụba akwụkwọ n'ime agụ ịpọta ha na-espọta ndị Igbo nwe elelelelelele ndị ọma obodo ị gara ifuru onye Igbo na obodo ijere ifuru onye Igbo dị ya chifosite ọsadebe egwu Oliver na Mike oriental brothers eburetichi british mezi ali nwachukwu goji ezike ozuru mba mba dị iwe azikiwe samumba kwe michael ọkpara igwe aja nwachukwu na agụghị irosi shifa aka n'ibia mle